AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nna m onye Igbo onye mụ na ya na-ezukọ ịbịala n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke anyị nwere iji wee zukọ leba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ama m na onye nwe m na-eleta gị ama m na ahụike na-achị n'ezinụlọ gị ama m na udo nke onye nwe m dịrị gị n'ezie n'ụbọchị taa mgbe anyị na-eleba anya n'isiokwu a nke bụ jehova na-atụrụ gị ụkpụrụ jehova na-atụrụ gị ụkpụrụ ana m achọ ka ị mata gị nwanne m nwoke nwanne m nwaanyị sị na chineke hụrụ anyị n'anya na chineke bụ nna anyị nna anyị bụ ọlụ aka nke chineke na ụkpụrụ nke chineke na-atụrụ anyị bụ ezi ụkpụrụ nke a na-eme ka anyị ghara ịhụ onwe anyị dị ka ndị na-ọdịghị onye ha nwere ndị na-ọdịghị onye guzo ha n'akụkụ Chineke bụ nna anyị n'ezie ọ dịghị mgbe Chineke na-etufu oge iwulite mkpụrụ obi ma ọ bụ ike onye ahụ nke na-adịghị ihe ọ pụrụ ime ma ọ bụ onye ahụ nke na-agaghị aba uru ya mere mgbe ị na-ele onwe gị anya ka afọ ju gị na ịbụ nwa Chineke lee anya Chineke tụfuru ohere wee kee gị wee kee m mgbe o ji wee kechaa anyị ya ele anyị anya dị ka onye a ga-asị ee otu a ka m chọrọ ya ewepụtawo m ihe ahụ nke m chọrọ dịka obi m si wee hazie ya ya wee sị na anyị bụ ndị zuru oke na n'ịdị mma na n'ihe niile nke a pụtara na Chineke kewa anyị ihe niile o kwesịrị ime ihe niile o kwesịrị itinye n'ime m o mewo ya ihe ọ bụla nke m ndụ m mee n'ụwa nke a bụ nke gbasara m ọ bụ ihe m họrọ o anyị n'ụzọ dị iche iche ihe ọ bụla nke ị họrọ n'ụbọchị taa bụ ihe ị ga-abụ ị gaghị ata Chineke ụta n'ihi na o kewo gị okewo m hụ anyị na anyị dị mma kpọọ anyị ihe nke zuru oke dị ka ọchịchọ nke obi ya si wee dị kama gị onye mụ na ya na-atụgharị uche o kwesịrị ka ịhụ onwe gị dị ka Chineke si wee hụ gị hụ onwe gị dị ka ihe nke Chineke ji mejupụta gị dị ka mmadụ si wee dị cheta mgbe niile sị na Chineke hụrụ gị n'anya na ịhụnanya ahụ nke Chineke nwere ebe ọkpara ya bụ Jizọs Kraịst nọ bụ otu ịhụnanya ahụ nke o nwere ebe mụ na gị nọ lebatụ anya n'akwụkwọ Jọn isi iri na asaa amaokwu nke iri abụọ na atọ ọ dịghị onye ọzọ nke kere n'ụwa a pụrụ ịnọchi anya gị ịdị mkpa nye Chineke n'ebe ọ bụla nke ị nwetara onwe gị ịdị mkpa n'ebe ahụ ma ọ bụ n'etiti ndị ahụ ọ bụ n'ụlọ nsọ chineke ọ bụ n'ụlọ ọrụ ebe ị na-arụ ọrụ ọ bụ na ala ebe a na-atụgharị isiokwu n'ụzọ niile dị iche iche ịdị mkpa ya mere gị onye mụ na ya na-atụgharị uche ụbọchị ọma gị anọghị na ihe gara aga kama ụbọchị ọma gị dị n'iru A sị m na aghọm ndị ahụ ndị ghọrọ na mgbe gara aga abụ ebe ụbọchị ọma gị dabere ụbọchị ọma gị dị n'iru ekwela ụgha nke onye iro na-agha n'ime obi gị anabatala ụgha nke onye iro ekwela ka onye iro ụgha gbuo obi gị ka ị wee hụ onwe gị dị ka ihe na-adịghị ihe ọ bụ Chineke na-atụ ezigbo ụkpụrụ gbasara gị akwụsịkwala onwe gị n'ihi ihe nke ị na-ezute n'ụwa ọ bụrụ na ị gụọ n'akwụkwọ abụọma isi narị na iri na ise amaokwu nke iri na abụọ ọ sị Jehova echetawo anyị ọ ga-agọzi anyị ọ ga-agọzi ụlọ Izrel Jehova echetawo anyị ọ ga-agọzi anyị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ekwela ka onye iro were nramahụ nsogbu anya mmiri ihe isi ike enweghị olileanya mee ka ị ghara ịbụ ihe nke Chineke chọrọ ka ị bụrụ n'ihi na Chineke adịbeghị mgbe o sepụrụ aka ịtụ ụkpụrụ ahụ nke ga-eweli gị n'ogo nke ahụ nke ya onwe ya chọrọ ma wetara gị ngọzi cheta na Chineke na-echeta gị na Chineke agọziwo gị ị kwesịrị inwe obi ụtọ n'ihi na imerime ndị mmadụ ndị nke Chineke kere n'ụwa nke a na Chineke hụrụ gị n'anya na-eche ihe gbasara gị na-atụrụ gị ụkpụrụ ezi ụkpụrụ ụbọchị niile lee anya bido n'ụbọchị taa were amara chọọ iru Chineke kelee Chineke na otu o si wee mee gị kelee Chineke na ihe nke o tinyeworo n'ime gị kelee chineke na ụdị mmadụ nke ọ kpụpụtara ebe gị onwe gị nọ ka ihe ahụ nke ị na-ahụ onwe gị bụrụ ihe ịbụ bụrụ ihe ị ga-eme onwe gị bụrụ ihe ị ga-agba mbọ ịlụpụta n'ime ndụ gị ọ pụrụ ịbụ na mgbe gara aga n'ihi ọnọdụ gị na ihe na-agabiga ndị mmadụ a na-asị onye bụdị onye a ma mgbe na-adịghị anya ọ bụrụ na ịtụkwasị Chineke obi ndị ahụ niile na-asị onye bụ onye a ga-abịa na-ajụ gị olee otu ị mere n'ihi na ha ahụwo mgbanwe n'ime gị ọtụtụ n'ime ha ga-achọ ka ifufe nke mgbanwe n'ime gị fesa ha nna arịọ gị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ site na mgbe ruo na mgbe biko mata n'ụbọchị taa na ịdị Chineke mkpa na ihe gbasara gị na-emetụ ya n'obi ọ bụ ya kpatara na akwụkwọ abụọma Chineke ji wee na-eme ka anyị marasị na ya echetawa anyị na ọ ga-agọzi anyị m na-arịọ n'ụbọchị taa ka ị na-atụgharị uche n'isiokwu a ka onye nwee mmepe anya gị ka ị nwee ike mmepe echiche nke ime mmụọ gị ka ị nwee ike hụ ịdị omimi na ịdị ukwuu nke Chineke meworo ka ọ pụta ìhè n'ime gị ọ ga-adịrị gị na mma ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọọrọ nwanne gị nwaanyị na 0706 363 7224 0706 363-7224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at at maọbụ ma ọ bụ at gmail com at gmail ezi enyi m mara na ị nwere ike ige ozizioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị ezi enyi m na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ka chineke gbaa gị ume ka ngọzi na amara ya dakwasị ezinụlọ ya n'aha jizọs amen chineke gọzie ma nọnyere unu ndị Zion heralds na-abụ ọma nke onye nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị ma anyị ga-anabata nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye mgbasa ozi Desmond Michael igbo bụ igbo anyị abịala ọzọ ka anyị n'olu a nke na-ada kwa mgbe nke na-enye anyị ndụ nke na-ewetara anyị ọganihu onye nwe anyị biko meere anyị amara ka anyị were olu a mere ihe ka ndụ dịkwara anyị onye nwe anyị biko gọzie anyị duo anyị n'ije a ka anyị ga-anọ n'okwu a ma gbaa anyị ume n'ime ya na Jizọs Kraịst onye nzọpụta amen ụbọchị taa anyị ga-ele anya n'olu ahụ n'isiokwu ahụ nke sị edere chineke ka edere eze edere chineke ka edere eze ebe anyị si were ya mbụ ndị eze nke abụọ isi ise ka anyị lee anya na nke ga nke iri na asatọ nke iri na asatọ ndị eze nke abụọ isi ise okwu nke iri na asatọ n'ihe ndị a ka jehova gbaghara m ka jehova gbaghara oru ya mgbe onye isi m ga-agakwa n'ụlọ arụsị ya ka ọ ga-akpọ isi ala nye aga m ewerekwa aka m nyere ya aka mee ka ọ kpọọ isi ala n'ụlọ arụsị ya mgbe ọ ga-akpọ isi ala mụ onwe m ga-anọgidekwa ya ma jehova gbaghara oru ya n'ihe ndị a ịrịa arịrịọ mmehie na mmehie eje gị ime eme nieman mbụ ọchịagha nke nwere ekpenta ewedodo na otu nwa agbọghọbịa nwatakịrị m hụrụ na nsogbu dị n'ezinụlọ a ya ekwupụ okwu si ọ bụrụ na nna m ukwu ga-aga ala Izrel na a ga-agwọ ya ekpenta ya ewere okwukwe a natara n'elu nwatakịrị ya mkpụrụ okwu a na anata ikikere n'aka nna ya ukwu bụ onye eze gawa ala Izrel mgbe ọ garuru elisha pụta ka ọ hụ ya anya elisha sị gaa na mmiri a iruo ebe ahụ ịsa ahụ gị ugboro asaa ị ga-enweta onwe gị nwoke ewu iwe baa mba sị gịnị eche na nwoke a ga-apụta ahụ m anya metụ m aka na ahụ ahụ m adịm mma ọ nọ na-ewu iwe na-agba mba otu nwa odibo ya si a sị na nwoke a gwara gị mee ihe dị ike karịa nka ọ bụ na ị gaghara eme ya ọ sị gị naanị gaa na mmiri saa ahụ ugboro asaa na onwe gị ugboro asaa na ekpenta gị ga-ala nye manụ wee gee ntị wee baa na mmiri na onwe ya ugboro asaa otu ihe nyemanụ m nwere bụ nganga na mpako mgbe ọ hụrụ mmiri oge ga-emikpo onwe ya sị mmiri ọkakwanụ ndị a dị otu a mma n'agbanyeghị otu ọbụla okwu chineke na-adịla ọ dị ike karịa mma dị ka otu ọ bụla okwu chineke na-esila esila metọọ ya ọ dị ike ị ga eji ya wee tụnyere otu ọ bụla ịma mma gị sịrị dị nwa odibo ya arụgide ya meekpa n'ihe ọ gị ngwa ngwa ọbara na mmiri ahụ mikpuo onwe ya ugboro asaa ahụ ya niile nwụpụ mana ebe isiokwu anyị ndị mbụ mgbe ahụ ya nwụpụrụ kama ihe ọ ga-achọ chineke nke a nke mere ka ahụ ya dị mma ya ayọwa ayọyọ tutu ya na-aba na mmehie ọ bụrụ ọ bụrụ na m esorokwa nna m ukwu gaa n'ụlọ arụsị ya kama ihe ọ ga-eguzoro dịka onye chineke m mere mma ya sọ ọ bụrụ na m agakwa n'ụlọ arụsị nke nna m ukwu gide ya agaghị akpọ isi ala chineke gbagharakwa mmadụ a na-ahụcha mmehie eme ya mmadụ kwesịrị izere mmehie kwesịrị iso chineke n'ozuzu oke na nnapụta na nzọpụta niile ọ napụtara gị ọtụtụ n'ime anyị lee asị ya gaa na mmiri dapụ onwe gị ugboro asaa ọtụtụ n'ime anyị ga na asịkwa na ọ dabara ugboro atọ okwu chineke bụ ehi na ada ọ bụrụ na iso onye ga-ahụ ndụ ọ bụrụ na iso onye ga-ahụ nzọpụta ọ bụrụ na iso onye ga-ahụ nnapụta ọ bụrụ na iso onye ga-ahụ ọgwụgwọ mana ihe dịrị gị ị ga-esogide ya ị ga-abụ nke ya ị ga-ewere onwe gị niile nyechaa ị ga-adaberesi n'ike n'ime ya ka esi otu a nye chineke otuto ka ị ga-esokwa ụzọ ochie ị ga-eso onye eze ka ị ga-eso chineke ọ bụ isiokwu anyị taa ị ga-eso onye eze ka ị ga-eso chineke jụọ onwe gị ajụjụ adị mkpa n'ihi na ihe ọ bụla ejụtara ọ bụkwa n'otu ọnọdụ na nsọpụta gị nwere ike ịdị ị ga-eso onye eze ka ị ga-eso chineke ayọm chineke ya nyere anyị aka na amara ya na ịdị mma ya ka anyị kọta chineke n'osisi oke ka isi otu a natacha nzọpụta ka isi otu a natacha amara ka isi otu a natacha ọgwụgwọ nsọ na isi otu a bụrụ nke ya lee ndị ọzọ lee ma onye eze ahụ anyị kwesịrị iso mee ka ọ mata onye chineke mbụ onye nwe anyị meela n'ihi na amaara m si na ị kwesịrị ntụkwasị obi aha jizọs kraịst

goodbye. mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 kọrọ na anyị na-ekwentị ma ọ bụ gị detere anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at com at ma ọ bụ at ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na arorg gị tinye asụsụ Igbo www. awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke dozie okwu nke anyị nọrọ n'ụbọchị taa ka anyị were otu aka kelee onye mgbasa ozi Desmond Michael nwa Chineke tere mmanụ onye nyere anyị ozi ọma nke na-ewuli mmụọ anyị ma na-arịọ gị onye ọma na-ege ntị na ọma nke ị gere taa gbalịa gbaa ya n'ime agwa gị Chineke ga-anọnyere gị Chineke ga-anọnyere m anyị ekelela onye okenye eze nlewemchi onye kwupụtara okwu nke ezinụlọ anyị na-asị ka chineke nọnyere gị ma ndị nyere anyị abụọma n'ụbọchị taa unu emeela imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo